na-etiri ego igbo niile ji bụrụ igbo nnọwụ anyanwụ ụtụtụ ga-etiri ego igbo anyị ji bụrụ igbo ibe n'elu igbo na nke ka m na-ebe achịwafụta na-efe nje mmanwụ eje nje aga mmanwụ

ebe ikwe nwe na mma ma mma bịa lee ikwe na kedụzi mma marọ mma iwe hụrụ na na-ene m nwere iwe kụwapụ gị isi nne nne ụtụtụ ọma nne pụta ụla eh, nne ụtụtụ ọma Kedu obi ebe a? Mmarọ ibe na-egwozi ya Ekelele nya ọgba m nkịtị. Nke niile nke ịbụa ọgba m nkịtị. Kedu ibe m mezili ya? Nwere ike ọ bụ na ọ nụrị, ya anyị irivo ya eme. Nwere ike ọ bụ na ọ nụrị. Ọ Ekelele nye nke mbụ ọ zara m nke niile nke ịbụa ọ zara m nke inwe dị ya ibe ekene kwuo onye ọza gị kedu ihe nke m ji dịzie iche ma ịmawon ife dị uru na-echerili na onwe ike ọ bụ na onwe ive ọ na-eche nne na okwere gị ekene kpuchie achị gị ọsịsọ kpuchie achị gị gochite swanelie dịka na-agochiteli ebe ike na-elie ọza gị nna anyị ka ọ bụ mana o nwere ife mmala nkele mie na ana m akwanyeli egwu niile lulie n'ụlọ ọnwa nwere ovu mmele adị nkele amie dị njọ

ee nwanyị bụ awa awa awa ọ dị na-awa m nkụ ya wetara nwa yeye ndịnne mana na onwe ka njụta gị nkwube mm. o nwere mmụọ me achọpụtacha n'ebe gị na nne ego igwe nọ na ka mmadụ ibe dị ya eh? ka ebe ọ bụ nne gị igwe mm. nne dị bụ ive na-ekwu aghọtara m ive na-ekwu eh, amara m mmanwụ eri avụ ụdị ngịnị ya mbụ si eme dochara m anya mmasị eh? ka mmadụ ibe dị ya o nwere ive melin ka ka iji asị m na onwere melin quando eu ọbụla não n'ọnwa dị mal, não na ọ bụrụ ụdị nem ya mbụ eme mbụ nica gogo dịka na ọ bụrụ na ike agụọ m ọ bụrụ na ike agụọ m na mmegide m na-eme gị nọ na ịmawo ihe nwa dị iwe anyị nọ n'ụlọ nwa dị iwe bụ ngị budu uru nọ n'ụlọ eh? ngị budu uru ọ banyere na ndị nwunye ndị nwa dị iwe bụ nne mgbeke na nne egigwe bụ nwunye di gị ngị bụ nwunye izi nna m nwere eh? ngị ka ọ bụla n'ụlọ nwa dị iwe na-enekwesị anya ụrụ mgbe ji nweburu n'uche ihe na-eme ụdị omume adakụ ka ọ bụ na ike agụwọghị jee na anyị diko nsị na ọ bụrụ na ike agụọ m amụrụ ome na aghọtakwa ya mma m na gara aga aka ome mara ọkalị achọrọ m ka nje sọ ya na mmiri ị chọrọ ka ije mee nne dị agwagwu gị na-eje na mmiri n'oge ụtụtụ onwere onye nọ na mmiri mara m ivi na-eje na evu na-eje achọ mmadụ anọrọ na evu nne ive mebe ka amala ebe esinyelu gị aka o nwere ive o mela urugbu nje nsọ akwa nnata achọrọ m ka nna nụ sọ mma nje sụọ akwa ọ ya enyekwuru m aka nsọ ọsịsọ taa bụla ozu ọnwa gị bụ ebubaga n'ụlọ bụ ọbụbaga n'ụlọ ị na-ebu akwa echu iyi egusi ya nna eke ịmara na mebu eje adị echi ị na-echu iyi bụ ịchụ iyi ka mụ na ede wee keche ya kedu ya aka ọka nke gị kwana obele akwa maka nna m na-eji so n'ine ọ pekwala na mpe ka m ọnya ka m pụta ọsịsọ m na-egburu oge ị na-ahapụ ya mgbasị nke ma ọ bata tinyere ya ka gbaa nke ọ dịka ụkwụ ama ya akwadola ama ine ka nje ka m ọla nwanne m da eje ka nje ikerekwu ihe na-achọ n'ihi ihe na-echu n'oge ọlụ everybody call you Neblonye. On you yeah, it's a fire. Everybody call you Neblonye. On you Neblonye. Nge. Elmo. Eh, hmm. Kedu bibia nnọọ nwe imen? Ebe ngaji. Ebute ya ebe a. a m ịsụ akwa na ịbụrụ akwa m bịara esi maka nne gbasatara ọkwa m na ọ nwere na-atụ m egwu ma abịa sụọ akwa mgbe ọbụla ji wee sụọ m ọ na-adịrọ m mma m ka m bụ ndị mmadụ nwa m bịara mma dịkwa mma ụfọdụ oge m na-abịakwa dị ga n'ọnụ onwe m ụfọdụ oge m ntụpụ ụfọdụ m darụ na mmiri ndị sọmanụ dị emụ m ugo dị n'obi akɔni ne wa k'e y'a so an so n'o fun. an so ni an kɔmɔ fɛn minɛ minɛ le nana pe sisan kɔn wasa ye saya sɔn ye saya wala. gburugburu ụlọ ugo ugo kedu ivo kedu vunu na-enere m nwa maka na ga nọrọ na n'ụwa kedu ibe na-eche o nwere okwe ntu obi ga nọrọ dị n'ọnwa gbakere na ife na ọma na ọ nwụrụ nke nke bụ na ọ nwụrụ ị na anya dịka kwuola akọla anyị na anya na-avụrụ ụzọ anyị amara ife anyị bụ ewu nke bụ ntụ bulie ka ọ na-anyịdo gị ọ bụ na ọ bụrụ igwe anyị anyị mara ụdị anyị ejinyelụ gị aka so ntụ nwere nwa eh? ọ pụtawo enwere nwa ikolobịa m hụrụ mgbe m ji mmiri ndị wee mezie ọ nwụrụkwa nọ na ọ bịara m aka akwa ọsụsị nwụrụkwa ọzọ mere na abụnatara m ụdị avụ mbụ onye na-amara ọpụta azịa ọ gwọkwalụ m abịa nọ na elutere ọzọ eh? fe nke a dịkwa ego ichetara abịa eh? hmm. uche gị dịkwa anya maka ịnọkọtakwu enyere gị aka ọ ife na-eli m

onye nọ nso mmadụ anọkwa n'ụlọ ọnwa izu agba akwụ ugo nna anyị ana m abịa egbe ịnatawo anataọkwanị m nnọ mhm. nnọ mm. mmezi ka onye ọbụla jere n'ụlọ ọnwa ee a jevela ubi na ebe ege kedu ovumele nnene ijekwala ọvụma ejelu m ọvụma nwunye m ejelu m ọvụma ichie adịchie si anyị jee kwakụwa mgbe anyị kwakụtara ka anyị mee ka ya malụ na nwa ya nwaanyị na nwa anyị nwoke bụ ike dị n'obi abụọ ọlụ dị na nwunye nekwenu na ego igba anya ego igba dị ọkwa n'igbo ga nekwenu m anya enweghị m ọgụ ubi aṅụlị ubi aṅụlị juru n'obi n'ihe ikwule anyị dị kutekele m mmiri ọnwụ ka m nwụọ chelene ka m bịa ne chele ka bịa ka mkpacha dịwa egwu dị m n'ọkpa ama m ịma na ị na-agba ka egwu jee kutele mmiri ka m nwụọ ịmakwalị na ike dị n'obi nwa m mekata n'ovu nwe ovu na-arụ ovu ovu uwe ikwule a obi ya abụ ya sa aṅụlị ewu ike nwa m ọma mma male mma ka nna ya egwe ka m bịakwa ka m bịakwa ka m bịakwa ka m gị mmiri mma na ehe ike m ọdụka naanị na nwa m ewe ọ mhm. dịkwa na mma ọ dịkwa nna mma ọ magburu onwe n'om mm. ezigbo ibe eme <laughs> ọ gwa na okwu nwaanyị a mụ na nna gị kwuru gị okwu mbọsị ya ka m sị ka m gwa gị na ya achọtakwa nne gị nwata nwaanyị <laughs> nwaanyị abụ sọ mma aya gị neketa arụ ya na-eto nri eh. neketa akpụkpọ arụ ya anya eh. wee bido n'elu site n'isi wee gbalị wee luo n'ọkpa bụsọ mma iru na-atọ lelele ibe niile kweripụche anyị abụọ mmadụ na bichi adịchie nwatakịrị na-agba gị ive ikilicha enyi o wee site n'isi wee gbado wee luo n'ọkpa arụ ya na-eto nri wee makatakwa mma ine mkpụrụ iri anya ọ na-atọ lịlịlị ịbịa na nke mba pụta arụ kedu ibe mere nne ife mere ogoye nwa bụ sọ mpako ụwa ya nwa nwere aja agwa nọ adakwa aga ebe aga pụtakwa ọrụ pụta arụ pụtaba ọnwanụ mma arụ na-eme gị ọ nwerekwa na onye amụrụ na bichi ichie adịchie onwe ya na-ejuru avọ ị na-aghọta ugo ya avụ niile anyị na-ekwu nne mụrụ ụmụ nwoke saa wee mụọ ụmụ nwaanyị ise ugoye na onwe nne bụ nye abụọ ọdụdụ n'ikpo ụmụ arụ niile aba amụkọtara na bichi adịche ị na-aghọta maka na ezinụlọ anyị nwe na anụ ọsọ gị bụ nwoke amụtara na ezinụlọ nwa ka dị udu hmm. ị na-aghọta ihe anyị eji nụta ugoye bụ na anyị nụta ya anyị zeta agbọ agbọ ụmụ nwoke ọ bịazie o weli ụmụ nwoke wee mụba ezinụlọ anyị anyị solu n'ihe na-eme na mmadụ ka anyị bụ ị na-aghọta pụta na izi ebe ahụ bamụlili bamụlisa bụrụ dị ezigbo agwa ụnụ na anya mma ụlọ onye ọzọ ọ bụrụ mmụọ ike dị n'obi egbe ebe nwe adịchakwe hmm. ihe bụ na nne m na-enye mmadụ nsogbu ụjọ ọlụ gị na-ajụjụ nwa ihe na-eme ka ngọ gị m na anyị nwere mmiri kama onye echele ka anyị wele nke a na-esiriwo nri ọjụ bụrụ mpụ na mmechulili mmiri taa anyị nke na-egwu ya ọsị m na ọkọ kwadobe m anyị aga nje ije dị ka mmadụ dị mmeji na-eme ebe nne gị kwuo bụ eziokwu echebụ m ka kọlụ gị ibe na-eme na ndụ m nnedị nwanne m enwegwụkwa m di a na-akwado agbamakwụkwọ m kedu nke na-aza na inwe okwe gị ma mụ na gị na abụ n'izu n'izuụka gara aga ịkọtara m ndị laikọs m na inwewo gị na ọta anị ọ makazi na m kwutere okwu na nne m na-akwadobe m nene ka ibe na-akọ ṅụọ izu na abụ na gị bụ abụ m ụdị weta na na gị abụgo m ụdị ego m ka na-eme ka eme tokele ngwa shekele m ekele onye ebe ahụ onye anyị ka onye ebe ọzọ <laughs> ịbụ onye gbakute na-atụka gị ka ibi chọọ nji abụ onye na gị mbọsị abụ bịa mbọsị enwe di nri mm. ka nne m nne m ọ ọkwana gị nwaanyị ka m ọkwana ka mmalụ ka ọ lụnụ mụnụ mmakọrọ gị ibe gara gị mbọsị ahụ ịbịa ilie ibe ọbe ntala ya adị ọbe aribi ya dị, nri ji ya adị akpụ ya dị, bịa lie ibe na-achọghị ihe ọ bara ụkọ n'ụlọ ịmụrụ ọmụ ya nọ n'isi oche ọrụgbọ gị nwaanyị ka mbụ lekwanụ onye gwa gị asị asị ka ịbụzi dị nwa m na-anụ Eh, imi nwanne m too mkpere <laughs> na mkperekwa ekpere ka chukwu nke m hmm. ka akụkọ ka akụkọ hmm. ọ bara ulu ọ bara n'ulu n'ịmara m na ọmụ ya nọ n'isi oche ọkwụ gị anyị ọkwụ gị anyị anyanwụ tụtụ kirigo igbo niile ji bụrụ igbo